ngagharị ike obe n'isi ọjụ ụzọ kalụ mkpụsị nke mbụ ọjụ ụzọ kalụ ebe anya m anya m na Abuja ga-esepụrụ ọjụ ụzọ kalụ na-asị ya dube agara ndị ugwu na ndị ofe mmanụ agbakọghị aka ọnụ wụpụ ọjụ ụzọ kalụ n'ọkụ <laughs> nwanne anyị nwoke bere akwa na Abuja wee kwuo sị ndị ugwu na ndị ofe mmanụ kedu ihe m mere unu olee ihe m jiri megide unu zaanụ m e? ahapụrụ m nwanne m nwoke bụ Peter Obi were ego m na ike niile m nwere nye unu ezigbo nkwado unu nwekwazi ike nye m sinet prezidenti na kịta unu abịawala m azụ gazie kpụpụ m n'ọkụ na-ekwuzi na ọ bụ akpabio ka a ga-enye ya ọ bụ ihe niile ndị a ka m ji ebere akwa na Abuja maka na onye a na-ekiri ekiri adịrọ m ikpo ntụ ka anyị sepụrụ we must learn a lesson. Ajọ ụzọ ka na-emezuola ihe edere n'akwụkwọ kwuo si enwere m ụlọ mmepụta ngwaahịa bụ faktịrị abụọ na Lagos enwekwara m n'ọta a na-adịzi m ka ọ bụ ofu ka m nwere n'ime abịa steeti enwekwara e m ndị ọrụ karịrị otu puku m na-akwụ ụgwọ ọnwa kwa ọnwa ọbụla amaara m ebe ego m siri bịa maka na ego m bịara n'ụzọ kwụ ọtọ abụ m ezigbo nwa afọ Naịjirịa abụrụ m onye ori mana unu na-ebo m ori ya mere unu jiri tụnye m n'ụlọ mkpọrọ mekwanụ m ihe unu na-eme m n'obodo a ọ bụ ihe ziri ezi hmm. aka ụzọ kalụ na na sineti haus abuja wutere anyị niile bụ ndị sentike gwuru parish nke ukwuu ya mere anyị ji ajụ ya sị ọjụ ụzọ kalụ ị na-azọ sineti president ị chefuola mgbe ị na-achọ ele big boys na abuja na-asụ sụpere sụpere na-ekwu na ndị igbo etorubeghị ịbụ prezident of nigeria maka ihe Peter Obi ị chefuola mgbe ị na-ekwu n'oge ndị igbo erubeghị ọ na ị maghị na he who sold his brother for a cheap coin cannot be trusted in the circle of men ọ ji gị anya ukwu na oke ihe ọchịchọ gbuo onwe gị egbe n'ụkwụ ah! ya bụ ibetụbetụ chere ya nke fichaa anya mmiri maka na ụnụ niile gbakọtara Peter Obi azụ gbakpụrụ ndị ugwu na ndị ofe mmanụ kịta ha jizi nwayọọ nwayọọ na-akpụpụ unu n'ọkụ ofu ofu ya bụrụ si jiri ego gote ọchịchị Naijiria onye bụ Tinubu n'ebe Ateze na Ukpo nọ e? onye bụ Dangote n'ebe nọọsụ maọbụ Castaris nọ onye bụ Ọtadola n'ebe Obi Kubana maọbụ Imoni nọ sọọsọ ego ndị Anambra steeti niile ezugo iji goro INEC chairman na ezinụlọ ya niile ọnụ niile hapụrụ Peter Obi sobe ndị ugwu nke a mere Peter Obi ji bụrụ agụ naanị ya so je nta anyị niile kwesịrị isoro ọjị ụzọ kalụ bewe akwa arịrị kịta maka na one man is down in Abuja biko dị nwenom m mere anyị niile bụ ndị Igbo ebere wepụ mmụọ oke ọchịchọ dị n'ala Igbo maka na oke ọchịchọ emega anyị bụ ụmụ Igbo ihe maka oke ọchịchọ ka nwanne ree nwanne ya n'ọma ahịa jee somo ahụrụ gị ya karịsịa niile eji m obi n'agha gị na mmehie niile ọjị mere gị ekwela ka e ọjị gụọ sịrị n'abalị ebe a na-ahụ gị n'anya mgbe ọbụla ya jụrụ ma gị onye nwaanyị nọnyere unu ekwela gị akụkọ niile gọzie unu ah! nna nwa